AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye na-ege ntị ndewo ka onye nwe m gọzie gị ka ihe gara gị nke ọma ka onye nwe m due gị n'ezinụlọ gị ebe ọ bụla nke ị na-aga ka onye nwe m nọnyere gị n'ezie anyị abịala ọzọ n'ụbọchị taa ana m ekelekwa Chineke onye nyere anyị ezigbo ohere a ka anyị wee nwee nnọkọ ma tụgharịa uche n'okwu nke ezinụlọ dịka anyị na-eme mgbe dum dịka anyị kwuru n'ụbọchị gara aga na anyị kwesịrị imere onwe anyị ihe ncheta na agwa ndị ahụ nke anyị lere anya pụrụ iweta udo n'ezinụlọ anyị na agwa ndị ahụ nke anyị chọrọ ka mkpụrụ obi anyị nabata ka ọ bụrụ ndụ anyị gị onye mụ na ya na-atụgharị uche ihe ndị a n'ezie dị mkpa n'ime ndụ anyị n'ụzọ dị aṅaa ọ dị otu nwoke mgbe gara aga nwoke a nwere nramahụ iji eze na-ekebisi mvọ ya ma nke a bụ nramahụ nye ya ọ chọghị iji eze ị na-atabisi mvọ ya ọ na-emefọ ya n'ọha nke a na-ewetara ya ihe ihere ewere ya na-eme ihe egwuregwu ya enwee ọnụnụ ọkụ n'obi na ọ ga-agbanwe agwa ahụ ya sị na nke a abụghị ndụ m nke a ekwesịghị ịbụ ndụ m nwoke a ihe o mere bụ iwere eso gbanye n'aka ya eso bụ nke mụ na gị na-akpọ rọba na bekee mgbe nwoke a gbanyere eso n'aka ya ọ bụrụ na o chefue tawa mvọ ya ihe ọ na-eme bụ ịdọ ịsa ahụ mgbe ọ gbara ya n'aka ugboro abụọ ya echetasị achọrọ m ịkwụsị iji eze ikebisi mvọ m nke a ka nwoke a megidere gị onye mụ na ya na-atụgharị uche n'eziokwu nke a wee lụpụtara ya ikike nke o ji wee merie ịta aka ya ọbụna n'ọha ọ dị ndị na-ewere olugbu ma ọ bụ ihe ọbụla na eri ilu tee n'aka ha otu ọ ga-abụ ha taa ya ya tọwọ ha ilu ha nwee ike kwụsị ọ bụrụ na anya na-eru anyị ala ọ ga-ekwekwa anyị ghọta na nwatakịrị ọbụla na-amị aka ọ dị mgbe ọ na-eru nne ya ewere olugbu ma ọ bụ ihe ọbụla nke ga-eme ka ọ ghara ịmị aka wee tee ya n'aka n'ezie nke a pụrụ ime ka nwatakịrị dị otu a kwụsị ịmị aka chetakwa gị onye mụ na ya na-atụgharị uche anyị na-ekwu okwu sị na agwa ndị a bụ agwa nke anyị na-akpa mgbe ọbụla n'agbanyeghị ebe anyị nọ ọ ghọọla ndụ anyị anyị a na-akpa agwa ndị a mgbe ụfọdụ anyị a na-amata mgbe anyị na-eji akpa agwa ndị a n'ihi na ọ dịghị ihe ọ na-ewe anyị inweta onwe anyị na ụdị agwa dị otu a biko matakwa o na agwa ndị dị otu a bụ ndị jọrọ njọ bụ onye iro nye anyị n'ihi na ọ na-eme ka anyị ghara ịbụ ihe anyị chọrọ ịbụ na mmadụ mgbe ọ bụla onye iro na-agbaso gị mgba gị onye mụ na ya na-atụgharị uche chọọ ụzọ ka ị laa ya n'iyi ka ike nke onye iro n'iyi emerela ya ebere mgbe Chineke du ụmụ Izrel na-apụta n'ala Ijipt ọ bụ gịnị mere ọ dị ọtụtụ mba ndị ha gafesịrị mba ndị nke a bụ ndị na-ahụghị ụmụ Chineke n'anya bụ ndị Izrel Chineke si ha emekwarala ndị dị otu a ebere laa ha nụ n'iyi ọ gaghị amasị m ka unu na ha nwee mmekọ n'ụzọ ọ bụla ka unu na ha nwee ọgbụgba ndụ n'ụzọ ọ bụla laanụ mba ndị a n'iyi n'ihi na ha ahụghị unu n'anya gụta nke a n'akwụkwọ detronọmi isi asaa ma ị gụọ n'amaokwu nke mbụ ruo na nke abụọ ị ga-agụta ihe ndị a ya mere gị onye mụ na ya na-atụgharị uche agwa ndị a na-ekwesịghị ịbụ ndụ anyị emere na agwa ndị ahụ ebere ha bụ ndị iro anyị chọọ ụzọ nke ị ga-esi wee chifuo agwa ndị dị otu ahụ ma wulite onwe gị elu na agwa ndị ahụ nke ị chọrọ ka ejiri mara gị ka ọ bụrụ ihe a ga-ahụ dị ka ndụ gị echefula na agwa ọjọọ ndị a n'ezie bụ ndị na-anapụ anyị ihe ọma nke Chineke kwadobere mụ na gị adịkwala mgbe nọkata gasị ọ dịghị ihe ọ bụ ọkwa naanị nke a ọ dị ihe ọzọ m na-eme nke na-adịghị mma ọ dịghị ihe a pụrụ ịkpọ nke a ọ bụrụ na iche echiche n'ụzọ dị otu a n'ezie ọ ga-ara ahụ ka ị nwee ike wulite onwe gị elu na agwa ndị dị mma gwa onwe gị nke a bụ agwa na-ekwesịghị ekwesị ọ bụ onye iro m ọ na-eme ka m ghara ibi ụdị ndụ nke Jizọs Kraịst nyeworo m ka m bie agaghị m ekwe ka agwa ndị a na-anapụ m ihe ọma ahụ nke Chineke kwadobere m mgbe ị na-ele agwa ndị a anya n'ụzọ dị otu a gị onye mụ na ya na-atụgharị uche site n'ikike nke mmụọ nsọ ị ga-emeri agwa ahụ nke na-erughị eru nke ị chọrọ ịchịsa ma wulite onwe gị elu na agwa nke dị mma igbo ibe m anyị ekelela onye mgbasa ozi eze nlewemchi onye nyere anyị ozi ọma nke ezinụlọ nke taa anyị na-asị ka mara chineke na udo ya chia n'ime ezinụlọ ya imeela otu aka ka anyị jikwa na-asị na ọnwayọ onye ọma na-ege ntị ka anyị wetara gị abụ ọma nke taa ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ ịnye anyị kọrọ na ekwentị na 0706 3637 224 0706 3637224 ezi enyi m ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at yaho arigiria at yahoo dot ka anyị chekwutara gị na onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ ma ugbu a n'ọnwayọ mgbe anyị ga-enye gị abụ ọma nke ga-ewuli mmụọ gị esi n'ọkpọkpọ isi n'ọkpọ mkpọpụta chineke ndewonụ udo dịrị unu ka mara nke onye nwe anyị bara unu ba n'aha jizọs emen unu abịala n'ụbọchị taa ana m anabata unu dịka anyị na-aga ịtụgharị uche site n'ihe nke edere n'akwụkwọ nsọ n'isiokwu anyị n'ụbọchị taa na-asị lezie anya otu isi ebi ndụ n'ụbọchị ikpeazụ a lezie anya otu isi ebi ndụ n'ụbọchị ikpeazụ a ihe ọgụgụ anyị si n'akwụkwọ akwụkwọ eklesiastis isi iri na otu amaokwu nke toolu ruo nke iri ya isi iri na otu amaokwu nke toolu ya ruo nke iri ma aga m akụ nke toolu ọ na-asị ṅụrịa nwaokorobịa na nwata ịbụ ka obi gị mekwaa gị mma n'ụbọchị niile nke okorobịa ịbụ jeekwa ije n'ụzọ niile nke obi gị na ọhụhụ ụzọ nke anya gị abụọ ma mara na ihe ihe ndị a niile Chineke ga-eme ka ị baa n'ikpe amen ụmụ Chineke anyị bi n'oge jọrọ njọ dịka ọ dị n'ugbu a ndị bekee na-akpọ bizi taim mmadụ niile na-eme nọ ngwa ngwa n'ihe ọbụla nke ha na-eme onye ọbụla ịkpara aka ya sị o oh, anapọdụ ebe m na-aga ana m abịa ana m abịa mmadụ niile dị bizi ọbụna onye isi na-adịghị mma na-awagharị na-agbagharị n'oge ụbọchị anyị nọ n'ime ya n'ihi nke a olee ihe iji n'aka nke ị na-eme n'oge ikpeazụ ndị a ekwensu emeela ka mụ na gị dị bizi na-eme ka anyị na-awagharị n'aka nri aka ịkpa na-achọ ihe a ga-eji nyere ndụ aka mgbe na ọ dịghị elute anyị aka ma otu ihe m na-achọ ime ka anyị mara n'ụbọchị taa bụ ajụjụ Jizọs jụrụ ndị na-eso ụzọ ya n'akwụkwọ Matio isi isii amaokwu nke iri abụọ na asaa Matio chapter 6 verse 27 ọ na-asị otu a ọ bụ onye n'etiti unu na-esite na nchegbu nke oge a ya tụkwasị otu awa n'ime ndụ ya who of you by worrying can add a single hour in his life ọ dị onye ọbụ ọ dịghị onye ọbụ n'ihi ka mmadụ na-echegbu onwe ya ihe ọ ga-eri mmadụ na-echegbu onwe ya ihe ọ ga-enweta otu o si azụ ewu ụlọ otu o si azụ ụmụ n'oge ikpeazụ ndị a ọ naghị ama na oge na-aga n'ihi nke a ụwa na-eme ngwa egwu ekwensu na-eme ka mụ na gị na-awagharị elu na ala na-agbagharị ka anyị lezie onwe anyị anya dịka Chineke jụrụ ekwensu na akwụkwọ Job ka ebe isi ya si esi n'ebe njegharị nke ụwa otu a ka ekwensu na-eme ka mụ na gị na-ejegharị n'ebe njegharị nke ụwa na-achọ onye ọ ga-eduhie na onye ọ ga-ala n'iyi biko nwanne m nwoke nwanne m nwaanyị ekwela ka ọ dị taa n'ihi na Pita na-eme ka mara na akwụkwọ Pita nke mbụ isi isi amaokwu nke asatọ ọ na-asị na onye iru anyị bụ ekwensu onye na-awagharị dịka ọdụm na-achọ onye ọ ga-elomi n'ụbọchị ikpeazụ a Ekwe ekwensu ike adịghị agwụ ya ime ka mụ na gị hapụ ihe anyị kwesịrị ime na-awagharị ịchọ ndị anyị ga-adọrọ laa n'iyi dịka nwa nke Chineke olee ihe anyị ji n'aka n'oge ikpeazụ ndị a anyị enweghị ohere ịkụ Baịbụl anyị enweghị ohere ikpe ekpere anyị enweghị ohere ịchịrị Chineke lee n'ezinụlọ ebe ụmụ di na nwunye nọ apụta isi ụtụtụ nwaanyị apụọ nwoke apụọ ebe ọ na-aga ịgba ọsọ ịchọ naira ụmụaka anọrọ ọ dịkwa onye na-ekpe ekpere ụmụaka nọ nke onwe ha ịjụọ ya ya si ohere adịghị m enwe m ohere ma lezie anya n'oge a n'akwụkwọ abụọma isi iri atọ na toolu amaokwu nke anọ ruo nke asaa Psalm 39 verse 4 to 7 ebe a na-ajụ anyị ajụjụ pụrụ iche banyere ndụ anyị mgbe anyị na-awagharị n'oge ikpeazụ ndị a kamakwe na bekee sịrị, show me o lord my life's end and the number of my days let me know how flattering is my life onye nwe m zi m ndụ na ọgwụgwụ ya n'ụbọchị ga-ebi ya ka m mara ụbọchị m na-agba ngwa ngwa egwu nwanne m nwoke nwanne m nwaanyị ụbọchị na-agba ngwa egwu anyị kwesịrị ilezi anya otu anyị si ebi ndụ n'ọgwụgwụ oge n'ihi na evri minit awa na-efu ọsọ ọbịa mere ndị efesọs isi ise amaokwu Nkiri na ise ruo nkiri na asaa na-asị anyị lezie anya n'obibi ndụ gị ọ bụghị dịka ndị na-amaghị ihe kama bie dịka ndị maara ihe n'ihi na ụbọchị ndị a niile jọrọ njọ nke ukwuu nwanne m nwoke lezie anya ụbọchị anyị nọ n'ime ya ọ jọrọ njọ nke ukwuu ụmụ chineke ka anyị chọọ iru jehova n'oge a ka anyị desie ya ike dịka ụmụ chineke ndị bi n'oge ikpeazụ a onye nwe anyị nyiwe anyị ohere ịchọ iru ya o nyewere onye ohere ka anyị bụrụ ndị ga na-ebuli aha nsọ ya elu n'oge awa niile na-abụghị ndị ga-eso ndị ọgwụgwụ oge ndị a na-ala n'iyi n'ihi na ha maara n'ụbọchị ha ọ bụ n'iyi dị n'ime ya ma gị onye kpọrọ onwe gị nwa Chineke koro otu isi na-achọ iru Chineke ka otu isi na-eso ụzọ Chineke ị chọọla ịmata uche Chineke what is the will of God for you onye nwaanyị chọrọ ka anyị nwee ndụ ma nwebiga ya oke ọ chọrọ ka anyị fee ya n'ime mmụọ na eziokwu ọbịa mere krizatis isi iri na abụọ amaokwu nke mbụ na-asị cheta onye keworo gị mgbe ị dị n'okorobịa cheta onye keworo gị mgbe ị dị n'okorobịa mgbe ụbọchị njọ na abịarubeghi gị mgbe ị ga-asị na ihe ndị atọkwa gị ụtọ ma taa onye ọbụla na-ebi ndụ otu o si dị ya mma ọbịa mere ebe anyị nwere ihe ọgụgụ anyị na-eme ka anyị mara na akwụkwọ Ecclesiastes isi iri n'otu nke asatọ ruo nke iri ebe ndị a na-eme ka mara ọ bụrụ na ibi ndụ ọtụtụ afọ n'ụwa nke a ọ si ṅụrị ọṅụ n'ime ha niile ma cheta na ụbọchị ọchịchịrị na-abịa n'ihi nke a ụbọchị ọchịchịrị nke a na-abịanụ bụ na-egosi anyị ụbọchị nke onye nwe anyị dịka ị na-ebi ndụ n'ụwa nke a kedu otu isi na-akpa agwa ị na-akpa agwa dịka onye na-ele anya ọbịbịa jizọs ka ị na-akpa agwa dịka onye na-asị n'ụwa gwụla ọbịa mere nwa okorobịa onye chikwere enu na ike ya niile nọ n'ọkpụkpụ aka ya onye na-achọghị ịsọpụrụ nne ya maọbụ nna ya akwụkwọ nsọ na-eme ka ị mara rie ihe ị chọrọ iri ihe ọbụla anya gị hụrụ mee ya ihe ọbụla obi gị chọrọ mee ya ma mara na onye nwaanyị ga-eme ka ị pụta ìhè n'ikpe n'oke ụbọchị ahụ mgbe jizọs ga-abịa ilu ụwa mgbe ọ ga-abịa ịkpọpụ anyị n'ụwa nke a anyị gaji igosi ya ihe anyị mere n'ihi na akwụkwọ nsọ si anyị na chineke hụrụ ụwa n'anya otu a jọn 3:16 isi atọ mokwu nkiri na isii na chineke hụrụ ụwa n'anya otu a ọ bụ na o nyere ọkpara ya amụrụ naanị ya bụ onye jizọs kraịst jizọs bịara n'ụwa n'ihi mụ na gị nwụọ ọnwụ were ndụ ya chụọ àjà n'obe ya mere ọbịbịa ya bụ ka anyị nwee ndụ ma nwebiga ya oke jizọs bụ eziokwu na ndụ n'ụzọ ahụ onye ọbụla nke so ya nụ ọ gaghị ala n'iyi cheta ihe ọbụla ị na-eme n'ụwa nke a ọ ga-apụta n'ikpe n'oke ụbọchị ahụ mgbe ọ ga-abịa jizọs bụ uwe mbụ mbilite n'ọnwụ ọ bụ na ikwere na ma ọ bụbedị na ịnwụọ na ị ga-adị ndụ ọzọ n'ihi nke a gịnị ka iji ndụ gị na-eme kedu otu isi na-ebi ndụ n'ụbọchị ikpeazụ a cheta jizọs na ọ ga-abịa ya bịa taa ọ bụ gịnị ga-abụ ọnọdụ gị gịnị ga-abụ ihe nketa gị ka ebe iche na ị ga-enwe ọnọdụ Revelation chapter 1 verse 18 nke bụ mkpughe isi mbụ amaokwu nke iri na asatọ ọ si abụ m alfa na omega mmalite na ọgwụgwụ ọ bụ onye nwere ike n'ebe ihe niile dị igodo nke ọnwụ igodo nke ndụ dị ya n'aka jizọs na-abịa ịkpọpụ anyị n'ụwa nke a ọ bụ na ime ezi omume tụkwasị obi na chineke ịnwụbedị ọ ga-agbaghe ili n'ihi na bakwụ akwụkwọ nsọ sịrị na ndị nwụrụ anwụ nọ n'ili ga n'olu ya si n'ili mee gịnị bilie na ndị dị ndụ a ga-agbanwe ha ọ bụ ihe chineke jizọs kwere na-abịa ịkpọpụ anyị n'ajọ ụwa nke a kedu otu i si na-ebi ndụ gị n'ọgwụgwọ gị a bie ndụ dịka onye kwere ekwe bie ndụ dịka onye nwe olileanya bie ndụ dịka onye na-eche ọbịa nke jizọs mgbe ị na-ebi ndụ dị otu a ekpere m n'isi gị n'ụbọchị taa bụ ka onye nwe mmere gị amara ka anyị bụrụ ndị ga-ekwesị na njikere ịnabata ya ụgbọke ụbọchị ahụ mgbe ọ ga-abịa ịkpọpụ ya n'ụwa nke a ka nke a bụrụ ihe nketa nke anyị ka onye nwe m mere gị amara ka amara ya bara gị ụba ka o jide gị n'aka nri nke ezi omume guzosie ike ruo mgbe ọ ga-abịa ka ndụ e ebi ebi nke anyị na aha jizọs amen ka anyị gbalịa lezie anya ka anyị gbalịa chọọ chineke mgbe anyị nọ n'ntorobịa site na chineke nyewe anyị ikike nke anyị ga-eji wee gụọ akwụkwọ nsọ ikike nke imere ekwensu n'ime ụwa anyị nọ n'ime ya imeela onye mgbasa ozi ikechukwu kalụ egbe na ozi ọma nke iwepụtara anyị n'ụbọchị taa ka anyị nọ na njikere oge jizọs kraịst ji abịa eruwe nso ka anyị gbalịa na-eme ihe ọma site na kraịst ga-anọnyere anyị arị ekpere anyị n'ụbọchị taa nye onye mgbasa ozi bụ ka chineke nọnyere yara ezinụlọ ya ka ọ gọzie ha ka ịhụnanya ya bara ha ụba n'aha jizọs amen ozi nke dị ụtọ onye ozi ka dị na ntị onye kwere na ntị onye kwere na onye kwere ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot maọbụ awrnigeria at gmail dot com at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 07063637224 07063637224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo